ndị igbo ekele m ụnụ asị ka onye chiri ya zere ọ nwanne nna nwoke oke nwa ndị imo ugwu ụmụnne m biko na asị nka m ntị ọnụ na ihe awụghị na ọkachakwa ndị n'obodo oyibo oke ite oke ite oke ite oke ite awụghị kịta ite ya na soshal midia a na-egosi oke ite oke ite biko na asị ka m jụọ unu na unu makwa na oke ite wa ọgwụ onye na-emere gị oke ite si na ị na-eme omenala oke ite awụrụ omenala oke ite wa ọgwụ ọgwụ agwụragwụ dị ya anyị jere gwọ oke ite maka ego ka ị nwee ike nweta ego ị maka na ọwa ọgwụ ego ka ị na agwụ ya echi ịfụ mmadụ n'iro nwere ego isi ya na onye ahụ onye ọgwụ ego gịwa na oge gwụrụ oke ite o nwere oke ite gị na-enye gị obere ego ọ naghị enye gị tata bete ị mara ịmara ịdị na-ekwu gị ọgwụ ego ọdara oke ite wa ọgwụ oke ite awụrụ omenala and oke ite wa ajụ ihe dibịa na-agwụrụ gị oke ite agaghị agwa gị na oke ite wa ajụ ihe ọ bụ ọfọrọ ka m fọrọ ndị mmadụ bịara na-ajụ ese na ha oke ite na ọ na-ana anọ n'oke ite na-ana nwa na oke ite na-eri isi mmadụ my brother oke ite ga nwa oge ite ga-ere isi gị maka ọwa ji ihe dibịa na-agwa oke ite agaghị agba gị ọ gaghị agba gị ihe niile o tinyere n'oke ite ịjọ ya ọsị gị na ọ mụrụ ọgwụ na mgba akwụkwọ na ebele eh, o gburu ma ọnwa nkata and mind you spirit ọbụla riri nkata ga-eri mmadụ spirit ọbụla riri nkịta ga-eri mmadụ ejiri nkịta apiz spirit na ndị a na-enye nkịta like ebe m shuru ebe awụ ndị nwụrụ anwụ enwe ya na-agbọ ịwa nkịta anya ọka ihe a na ụzọrọ nkịta anyị ndị ahụ nwụrụ anwụ enwere grupu ha nọ ndị na-eri nkịta taz like ofu onye nwa na igbuere onye ahụ nkịta ndị ahụ ga-eri ya bụ those people ọ dị ka society ofu onye n'ime ndị ahụ nwụkwa ka a na-eli ya ka a na-eburu ya nkịta ozugbo igburu ya nkịta ọ ga-abịa iwe mmadụ ha ga-edi ya ka ọ bịa weta nkịta ahụ adịghị o ji enye nwa ọ na-ewe igwe mmadụ o mere na-ebe m so oke ite nwere right ịna gị nwa oke ite nwere right ite isi gị maka na ọwee strange spirit nọ ya n'ime ọwụrụ spirit omenala ọwee strange spirit nọ ya n'ime and ihe ndị e tiri n'ime ụfọdụ ndị dibịa ụnụ amarọ na oke ite most of ndị dibịa na-agwọ oke ite na eyi uzu pas mmadụ na ya a na uzu pas mmadụ ụfọdụ na eyi uzu mpi atụ ụfọdụ na-eyuzu ụfọdụ na-eyuzu ma pas agụ lion so ihe ndị ahụ strong strong and strange spirit so oru that time ọ jee ewe aja ọfụrụ na ọ chọrọ gị bịa ihe ọ bụla ọ fụrụ ara ndị owere and ọ wụ life ka ọ na-ewe naghị ewe ihe na-eburu life na ọ gaghị ewe ya n'etiri ọnwụ nwa because i nyere ya nkịta enwere ka o rie nkịta jekwebe nara gị ewu a na-eme ya eme even iri nkịta nara gị ebele sef a na-eme ya eme o righala nkịta ọ ga-enedi ha ya anada wan mmadụ dọya ọ ji ana nwa origodo agụ ọ gaghị anaghị ewu orie mpi atọ ọ gaghị anaghị ewu ọwụ ihe na-eku ume mmadụ ka ọ ga-ewe ọ were ha ọfụ ọchọ mmadụ ara ndụ ọfụrụ o were gị wanye gị ọ ya ka oke ite ji erisi mmadụ ndị igbo chefuele na nna nna anyị ahụ awụghị ihe ụta ka ha si wee bie e nwere mmụọ many spirit nọ n'ala igbo wawa traditional spirit and spirit na-enye peace na-enye awele ha ka nkụ iwuru nwoke iwuru nwoke bido etolite bido gbawa mbọ chụwa ego ma broda ọ ma nne gị na nna gị anaghị eme omenala ọ ga-echiri gị gị ebido from scratch iji na ebe dibịa ka ọ gbara gị afa dị na ọ gbagotere gị afa ihe afa ga-achọpụtagodo mmụọ ndị soro gị wee yọọ ụwa na mmụọ ndị dịire gị ụwa ọya nwa afọ ugiri na-agbapụta andị ụfọdụ na-ekwu na ugiri na-atọ achị ugiri anaghị atọ achị ọwụ ndị na-agha ya na-atọ iji na-ebe dibịa si agbara gị afa ọgha ugiri ofu obedeke ịsụwa ihe niile mega na ndụ gị sọsọ ofu ka ọ gara ya ifu na ọwụhụ ugiri na-agwa ihe ahụ ọ na-ekwu enwere ndị na-ata ihe n'anya agbaghala aha gị ihe ọbụla gbasara gị ha afọ ịnọrọ dị ahafọ ya nwee ndị nwere mmụọ n'aka ka na-esogharị ha 24 hours ndị pastọ na yuzukwe that one agbaghala aha gị spirit ahụ agba ihe ọbụla gbasara gị nwa bet ọ gaghị agwa ha dị mejọ prọblem ọ nwere ike gwa ha na ihe na echiri gị ike ebe ị nọ ịgbata ego ha anọde eh, ụzọ chiri mepere ego mechie dis dat papere pere ọ sị gị na a ga-emere eh, gị oke ite a ga-emere gị oke awele a ga-eme nke a ọ were ya onye problem kee ihe afọ ga-achọpụta kwesịrị ịchọpụta kee ihe na-aka ọsụ distance then ịfụ spirit abịakwa okwu ifu na ọwụ mmụọ ndị dịire gị ụwa ma mmụọ ndị so gị ya ụwa onye na-egbochiri gị ụzọ and ọdụ spirit wụ ndị wet gị nọ n'aka so ịhapụzie ha je na-eme oke ite je eme aka wele ọ dị ka mmadụ ibido chụ ya ụzọ ndị Igbo sị na ọ ga-agbagbu onwe ya n'ọsọ ịghọtara iji ịgba afa nọmba wan onye Igbo nwoke onye Igbo kwesịrị ịmara onye wuchi ya onye ụwa ya ọ dị nọmba wan eme mma akọwa ihe gbasara onye ụwa ka hapụ ịgada saịdị davata ụkwụ nọmba wan sekọndịrị ọtụtụ anyị nwa ndị Igbo si na mmiri wee ya ụwa ụfọdụ nwere nwaanyị mmiri ndị nke nwaanyị mmiri enwe nwoke enwe di mmiri so isi na mmiri wee ya ụwa definitely akụnụba gị tụtọ na mmiri a na-enwe ha itinye ọsọrọ gị mee n'oke ite ọsọ dibịa niile nọ n'ala Igbo mere gị oke ite ọ gaghị awa ọkụ because spirit ndị mmiri karịrị spirit ahụ eji emere gị oke ite so ọ ha nwa ga-edetamin your wet enwere ihe oke ite ga-emere gị anọgbawu na out of experience ịnọ nọmba number two ndị mmiri three ndị ichie ebe nna nna gị recognize gị ahụ ha na-enye awele ndị iche ukwu nne na-enye awele so e nwere menu spirit nọ n'ala Igbo wụ idekwacha ha dịla ha dị na mma den enye gị awele ọwụ sọsọ ihe onye ọbụla bụzi n'obi na-awụ na a na-anọ dat wọd awele asị na ọ wụ dibịa ga-agwọ ya na-agwụzi awele awele nwe uche awele ihe ọbụla itiri aka ọ na-agara gị ọwụ mmụọ na-enye ya so ịhapụzie mmụọ ndị gị na ha soro ndị dupụtara gị ụwa ndị soro gị ya ụwa ije na-ejezie eh, ya aje ka dibịa ji aka ya gwọra gị awele ọ strange spirit ka ọ ga-etinye adata awele oke ite is entitled to do you whatever ọ chọrọ because ọ give and take so biko na ụmụnne m ka anyị hapụ na ịbịa mmemme nke a ga-awụ ka emee taa echi amaghị ihe echi ga-apụta hmm? ọkwado ihe nwoke na-ayịkwana na ndụ na ndụ ya na n'isi ezinụlọ ya ogologo ndụ na esi ike hapụzi ya eje chụwa oke itewe ọgwụ most of awele ha na-eme abịa ya oke awele most of them were ọgwụ nwere awele dị awele e, oke awele na-awụkarị ọgwụ abịasị gị na nwunye ọgwụ ọgwụ ọgwụ ịfọs out ihe na-erubeghị that's ihe na ọwụghị your own so biko ni onye na-eme oke ite oke ite oke ite ya mere eme ka ị hapụ iji chụwa ego na ịga ha adị ndụ wee rie ọ chụọ ego ị ga-awụ ịchụcha taa echi o butere gị nseke maọwa nsogbu ihe ọbụla anyị gote mme so achọghị m ịma ihe ọ ga-ebutere gị bete m na-agba gị na ọ gaghị anaghị oge one problem ọ or the other must come beti imewo imewe asị ga agwụla awele nwanyị m si emela oke ite o mela awele but before imewe all those things lee ma gịla ibu ụzọ mee ka ịshọ na gịla chi gị dị na mma ịwụrụ nwa mmiri setụla ndị mmiri mma akọwụrụ ụnụ ka esi esetụlụ ndị mmiri next time ọ gaa and obutawele in a very big way magbono and m na-egwu ihe m ka echesịtụla ihe a mme dị vidio onye ọbụla nwetara dị vidio ya tụsa ihe awu problem most of ndị dibia na-enwe most of ọmụ anya anyị dị single today emechala ihe mmiri kpeti ha afụrụ di ihe na-eme ha ka na-eme ha ọ bụrụ na ndị mmiri anabataghị ihe ọrụ ha ha ọrụ mmiri ha arụrụla ya so many things do oke nwaanyị dị single na-achụ di ọ bụrụ na o nwere di mmiri di mmiri ya blọkara ya den ọ mewe gbuo oke ite o mewa ka ọ ji nweta di ọjọ gwụọ ọgwụ ka ọ nweta di ebe di mmiri gị nọdụ ya enwere nwoke ga-abịa na ndụ gị relax nọ nwee peace ọtịrị e setụla dị mmiri ahụ so achọrọ na ịga this part na ihe m chere ihe m na-ekwugodo ihe gbasara oke ite na ọgwụ ụmụnne m biko oke ite wa ọgwụ and onye na-eche ihe na-eche spirit na-echekwa mmadụ wuchi ya spirit ndị soro gị ya ụwa ọha ga-enye gị akụnụba inwe nwee peace na ndụ gị ṅụọ ọṅụ rie ego gị with joy and happiness otu ogologo ndụ ha ga-enye gị akụnụba chekwaa gị maka gị na ha dị na mma ọha nwa wuchi gị ọha nwa chekwara gị ọha nwa duru gị bi ụwa oge ị nọ n'afọ nne gị ọha na-echekwa gị oge ị pere mpe ị na-egbu igbere na-enwere ebe ihe ịma ọha nwa na-echekwa gị ị mara ihe ka icheta ha hapụ ya ị chọrọ icheta na na ịchọghị ibite obere obere ịchọsị ka mabishie mabishie ha ụkwụ denje nje ọgwụ oke ite ma brọda de wona allow it to work chi gị hapụ ka oke ite gị wọk a ị mara na oke ite a ga-erichi gị so mee ka ị na-esho biko ni bifo imewe mee ka na ịma ya ọchị dibia ndị na-ama omenala hụwa ndị na-agba afa agbapụta ihe ahụ esetọ na-enye mmụọ nri dibịa na-agwọ ọgwụ nye mmụọ gị so gị nri ihe ọ na-agwọ sọsọ ọgwụ chi ga-ama nnabata ndị mmiri a na-anabata ụlọ nwa chọọ mmụọ dibịa na-eme oke ite anaghị arụ ọrụ mmiri bikọs gịnị ha dịghị ọcha ha jee na mmiri mee ọrụ ọrụ mmiri a ga-atụpụrụ ha ọnụ ọfụ ha jide bikọs ha adịghị ọcha honest you know afa anaghị afụ ha na-afụzi ihe na-eme n'afa n'ugiri ihe amawo ha ji pawa but ha nọghị ntụ tradishọn ịnọ so biko na onye ọbụla uhie ịsa n'anya oke ite oke ite oke ite wee ihe ọjọọ biko oke ite awụrụ ezigbo ihe oke ite awụrụ ezigbo ihe ọya m si ọka ọhọm n'ọnọ n'ụbọchị taa mma ekwuo mma akọwara unu many things nọ n'ala Igbo ma arụ mma akọwara unu many important things nọ n'ala Igbo gị nwa nwoke gị nwa nwaanyị ihe ndị ị ga-eme wee nwunye garanti na ị ga-adị ogologo ndụ ihe ndị ị ga-eme wee nwee peace ihe ndị ị ga-eme wee nweta wele maka ụrụ ụnụ na my next video wetara but for now ka anyị dịgodị ya ebe a ọ onye gbasara oke ite ka m kwa ka m bi wee bịa today adịghị my first video na-eme na na-eme biko onye ọ bụla nwetara vidio tọsa ya ka o ruo ntị ka e nwee ike zụọ ndụ maka the next ten years iwu oke ite oke ite ihe awa ọgwụ ego ọgwụ ego ọgwụ ego asị aga ozu ga-ebede dawa ị na-anụ nụ na-anụ na somebody obodo oyibo bata ọ nwa ebonye nwanne m na ya ma onye nwa agadi nwoke nọ nso na anaghị atọpụrụ ya ọnụ na anaghị achọrọ ya ebonye ha pụta ụna amara na ebe ọ jere chụọ ego ụmụ mmụọ ahụ ifuru na-enye ego eji emere ụlọ oke ite na oke awela ha anaghị achị ọsọsọ mmụọ soro gị ya ụwa ụka gị na gị richa agrimenti brek ed agrimenti ọ hapụghị bete ọmụ spirit anaghị achị ibrek ed agrimenti my brother ya goin ghọtara so m tiri ime unu ka unu mara ị na-eme oke ite mara ihe ị na-eme buru ya n'obi na ọgwụ ego ka ị na-agwụ then know how to handle it mara ihe ị na-eme then dibịa na-agwụrụ gị oke ite n'onwe ya jụọ ya ajụjụ bifo ọgwụwa do ọ gaghị agba gị eziokwu You know? So, if you settle Monday soro gị ya ụwa my brother ha ga-ebunye gị awele ọkwanye chi na-eme eze onye chi ya sọ ọ ga-awụ eze ga-awụ eze chi gị si gị na ị ga-awụ eze ịmata chi gị gịla chi gị dị na mma ị ga-awụ eze o nwere ike na-abịa obere obere obere obere bata ị ga-eru ebe ị na-aga ana m chere ihe wụrụ nwa mmiri gị ndị mmiri ha nabata ha dị na mma mụ na-ekwu ihe awụ nwa mmiri me na ndị mmiri m dị na mma me na chi m dị na mma ana m find the things difficult even ndị mmiri m ana m akpọ ha enwe ka m tins dị ihe a gbọọ nwee tins shi nwee ka ọ dị mgbọ ndị mmiri m abịa enyere m aka mkpọ chi m so otu m nọ na-enwe ha anọghị enwe ha ihe gbasara m na society me na awele me na oke ite ọkọtụ ebe echekwa m ị na-eme omenala enwere secret m chiri ikiri ndị Igbo today ime na-eme omenala ọfụma mmụọ ndị soro gị ya ụwa gara ha dị na mma ma broda you are stronger than any society any occult because na ndị nke a jụrụ oyi ọ ha nwa na mm, eh, daz ha nwa anaghị akpa ike ka isi wee chọọ ka isi iche mebie ụmụ ihe weta isi were isi ya ifile na egbere ha na ha dị strong ha dị strong ha dị good ọ ha nwa wo the holy spirit na anọ spirit ndị dị holy ha nwa na-ete ike life anyhow but they will protect you if you recognize them ọ kọọ ha m n'ọnụ n'ụbọchị taa biko na onye ọbụla so hịọ isa n'anya onye m ka mgbe ụnụ